nwere gịnị ha? Oh, ihe ọ ọjị. Ọjị? Ee, ọjị. M ga-abịa ka m gwa gị ihe ọ bịa nọrọ ọdụ bịa nọrọ ọdụ ka m gwa gị. Mụ na ihe bụ ọjị. Ndị Igbo na-enye ya ndị mmadụ ma ha bịa n'ụlọ ha ana ndị Igbo na-asị onye wetara ọjị wetara ndụ. What's the English name? Oh, the English name is kola nut. Oh, you mean kola nut. Mba, kola nut. Cola nut, cola nut. Cola nut. Cola nut. Cola nut, like the song. What's the song? Um, Cola Boy. Cola Boy. Cola Boy! I know that song. Do you know the song? Yes. You like the song? Yes. Can you sing it? Yes. Oh yeah, let's start. Afambu Cola Boy. Afambu Cola Boy. Abum a big boy. Abum a big boy. Hey, you up and down. Abum a top, Van Down. <laughs>

Get up, see. No come on, nkechi kechere m si nnukwu mmọnwụ pụta obededere jim a sị n'obodo bụ igwe ngwa ma menu bube jim ihe a bụ egwu omenala mmọnwụ anyị gbaka mba na ndị wugharịa ga-egwu gị ka nwa ga-awanye gị pampa nwere mere na bụrọ ntakọdosi imi jụọ gị si ya ọjụkọ na-echite ime na abịara ma ọbụkọ na weta kakuletọ men na pikọt fọm esekulu ebigi sekulu men na bọyla ya nọrọ ketụrụ gbata ya men na I dịrị akụta